ị na-afụ ya ị na-afụ ya this is mighty thunder chi nwere odogwu love hmm? o ji ya love omenala nwa egwu ndị omenala n'ala nke ndị bekee kpọkwara tradishọn yes mana Mighty Thunder nọ na-esi Anam ezigbote ịhụnanya ebe ọ na-afụ opi hmm? ebe ọ na-afụ opi opi nke omenala opi nke tradishọn na mmemme ya evufụta mma nwoke ovufụta hụ e e chukwu jiri chọọ nwoke mma gị lee ya ọ na rapụ all mint One one thousand. I Yes. Oh, tiny So, game one as we as reality, hmm? because all reality. bekee ọwa anyị mere awọtụ iji na